ife jebeki gbanye ụkwụ n'ala ka ọ pụọ ọ gbara anyị rofu penaliti gboro ya wesolu ngwa ziya red kaadị card ọ pụọ onye pọpe onye chandu mepere ya windo ka osi bake ya dị n'ala okwu ọzọ ma ọzọ ome ọzọ kwa ọzọ iko ya ejula o ruola las bọs stọp ya ka ọ pụọ Thank you very much, Ibene. Bye bye, God. ụwa nke asef ole nnọọ ihe a ga-ememeta ụwa ka ọ wụrụ ebe obibi ga-enye mmadụ obi ruo ala leenụ chineke kechiri ụwa chọọ ya mma were mmadụ mee supavaisọ na fọman o mere nu misteki mba chineke anya anaghị eme misteki atọl ngwa lenụnụ leenụ na otu ndị anyị họpụtara ka ha haziere anyị ọchịchị ka ihe niile na-aga n'anya ya n'anya otu chineke siri chọọ jiri rụzie nga ahụ na-aghọrọ anyị nsogbu nsogbu ka nsogbu ma na-ajụ unu ndị politishans ugbu a unu chere na aka unu ji gị ugbu a ọ wụrụ aka ndị mbụ chere achị jiri chịa unu gara amata na politiks wa ahịa mmadụ dị ndụ n'azụ ee saanụ m ya otu nnu ji ahịrị ọgụ ụmụ ogbenye ala hụ na prọpatị hụ ndị ọzọ n'anya ike o wita aha gọọmenti bọtụ fọ private use nnu asa otu ndị mbụ jiri mee by now ama anyị niile akwafe n'ofe mmiri ọwụ ya ehe ma ndị fọdụrị satifiketi ma ndị na-agbajighị chọkụ adum zagacha eselensi too n'anya ike na wọnda edukeshọn anyị na jiri otu ọrịa mmadụ ọ ga-enye ihe n'onwe ha ekwu ọzọ eme ọzọ aghọọla dị ọdara of ha sịkwa gị guzo gbalagakwuo ha gbuo okpom n'ọhịa ha pụta n'ụzọ bịa jụwa onye na-egbu ihe ekwu n'ụtụtụ dịkwa iche na ihe a ga-eme n'ehihie andị kaplan gakwa a ga-eme n'abalị chai afọ ikpọọla ahụ demokrasi o no respect for rule of law due process gbakwa ọkụ onye wu human rights kọtụ nyegode ọda ha ma ụsọ ihe emegara chai demokrasi ndo mmadụ aghọzie atụrụ nyụrụrụ ike ya chee na ya na-emegbu onye nwe ya ụghọ nkịta tọrọ ọkpa anya nwere ya n'olu ka ọmọ na-ego ọha na eze amawapụtara ka ejiri ọrụ ọha na eze ezigbo okporo ụzọ wuwere ha ezigbo ụlọ ọgwụ rụọ ezigbo skuul mee ka ndụ dịrị ọha na eze mma kama a ga-eti ya n'ọrụ dị ka onye ozi kwesịrị ntụkwasị obi ebukọta ihe niile a fọjuo n'akpa fọjuo n'akpa nna fọjuo n'akpa nne fọjuo n'akpa ndị ọgọ fọjụọ na akpọ ụmụ na ụmụ ụmụ afọjụkata ihe niile akpa niile ju ama ịga na plenu jeme ala bekee ọnụ official visit <laughs> uche uwe agụwa ya ọkwa eruzie ebe ahụ akụpụ otu akaụntụ na-enwe ikwu na ibe mara aha ya wega ya nga ahụ pụta see foto wit ndị ọcha na yọma ntụrụ <laughs> official trip abalị abụọ ka atọ ya kpọọ press conference gwaanyị so partners na-abịa ikekwe ka ọ na-ekwu ya otu onye ọcha mere spaya ọha ya tara n'ụzọ eweli aka elu sọ ọ wee ji okwu anyị ga-ajụ n'onye onye anya nọkwa anyị n'ama mana ilegharịa anya my brother ị ga-ahụkwa the same people tụra gị vote defend ya ya ee the same people ahụ kwuo maka gị na ọ na-anwụ ma mmiri hie n'ezi naanị ka ịbanye ka ha na-anwụ n'agụụ stil ga-ekechi obi chei ha gbaru ihu gị mata na ha amatala onye iwu ga-agbapụ je gredi m ụzọ ka ha filie na something mega bọtụ nothing mega otu afọ afọ abụọ afọ atọ aka nọkwa n'otu okporo ụzọ egwuwasịrị egwuwasị mere ọha na eze okporo ụzọ aga aga pọtọpọtọ chai amaracha m ihe ụwa jiri eketekuru mmiri iche na mmadụ wee wu ekwa ọ dị gị ka ndị adị niile egwucha ndụ ma enwe onye nwere ụbụrụ nghọta ọkwana ya kọntraktị niile aga inyegacha naanị gị o mgbe ị na iji akwụ ụgwọ na ego na-ekwo a naanị gị ma kọntraktọs enweghị aha ọ dịkwanụ ka e nwere na ta fuga gulo kopo. Omerani popi omena nyi pọpi driver jebek gbanye ukwu n'ala ka ọ pụọ ọ gbara anyị rọfuo penaliti gboro ya bụ isoro ngwa ziya red card ka ọ pụọ onye pọpi onye chandu mepere ya windo ka o si baka ya dị n'ala okwu ọzọ ma ọzọ ome ọzọ kwa ọzọ iko ya ejula o ruola last bus stop ya ka ọ pụọ onye eze China Road ọrị nne onye ọzọ mụ ihe ma ọwụ naanị gị ekwa agwakọta simenti na aja na-eji eme plasta ụlọ awụpasa n'elu aja ejiri kụọ flawa onye okporo ụzọ korota ọka n'anya echi na nwanne echi ya yaba n'ihu go n'ihu gị n'ihu mbadamba but meanwhile akwụọla kọntratọ no name no address 100% up front ego na na-akpọ aha <laughs> mmadụ na-egwu mmiri a na-ahụ okpurukpu azụ ya anya o nwere n'isi ihe niile nrụ anọ n'ihu gị na-emebisi ya wụ nga mmadụ mega ụmụnna ya ka ọpị yes <laughs> maltreating my people onye isi kwuo anyị na n'ihe ị na-ekwu <clears throat> akwacharala m ụmụ unu ụmụ skuulu niile akwarala m ha efe skuulu dụọra ha sandas akwara m ha niile na china bikos onwe etela ọma ọrụ n'obodo a ọkwa ndị kwụga tax ebe all their lockers and stools emela m import from china and ha niile nọ here now onwe kapịnta niile nọ here wa asụ anwụrụ ya kwa ndị na naghị vootu o hei onye anyị tara abụọ n'obi kọmpanị kwagakwana ihe ndị adụga ihe ndị na China onye nwe eju ọnụ mma ji onye njụ ọnụ onye ga-asa m oke come to think of it ọ kwapụrụ skuul atọ na nnọọ nweta ebochie ndị ka ọzọ ọnụ si nwa kwetesa nwa enwetere. <laughs> chai ụmụnna biko nọ n'ụzọ ka ọ pụọ ka ọ pụọ ebe na-atụchasị tụwara Chineke before God and man mana otu awụ na-eji Anna Alexander sị onye chefuru ochie onye ji ọhụrụ enyekwara ya o kemgbe anyị mere awụ ihe ọ na-awụke ugbu ndị na-eji ọchị eme njọ mara mara ihe obi awụrụ ọzọ ọkwọ m n'azụ ụkwụ na-eru m ala biko kwọ ha mme were ụkwụ m gama bọtọ onwe ihe mebụrọ mmadụ ahụbeghị ihe mebụrọ mmadụ ka pọblik pozishọn ọ na-agba mmadụ n'anwụ onye ukwu na onye nta mụrụ otu onye ọwa ma chineke owuwe oke fim ngwalianụ fak otu onye ji jak otu onye ji lokal gọọmenti otu onye ji intanal revenu otu onye ji stilu nọrọkwa n'elu ya bụrụkwa efere agario anaka ụmụ ogbenye akawo hei ụmụnna na-ahụbekwana otu anyị ji bịa eri eri na anyụgo anyụgo wụrụ aka dụrụ ihe ga-egbu anyị dọgide onwe anyị bụ Chineke tangod na taim agwụla oge na-eji iri ụtọ na nkwa ụgha aghata ndị ka anyị na ụgha agaala oge na-eji Stalin ndị moyu luku si ndị OBT na wọn chans aghọgbu ndị ka anyị ọ gaala obodo asaala anya ọwụwo mgbe na-egwoga m otu ihe ọnwụ n'okporo ụzọ azụ obodo agwọtọọ ahapụghị ebe ndị mmadụ ubi jiri n'ime obodo apụta n'okporo ụzọ awụrụ awụrụ espres sa arụghị ụlọ ọgwụ ndị na-ama aka akọga a na-akọ aka ọ bụ n'usho ka emeghe ee so ọ na-awụ ndị ọrịa ndị eri wik na trekiri mils jem express onyekwa ga-ese tinyere nkịta nri ọ ga-eri na were apịpịa chee ya but come to think of it ọwụdo onye mụọ nwa gọọ ya ebeli ya ebe enunu ọwa rụchie họọlụ okporo ụzọ kpọọ ya ụlọ ọgwụ ya ghọọ ya otu mkpụrụ fensik anọghị nga ahụ ma ya fọkwa stetoskopu

Government of the people by the family for the family. Ya neme, ya kanye nafu. Papa nana government, mama na government, ada na na government, opara nana government, na nana government, nkita governor nana government, papa na government, mama na government, ada na na government, opara nana government, na nana government, nkita governor nana government. bụ draiva obiọma ịgbalịa nụ akwọwụrụ anyị hapụ anyị ka anyị chọrọ onye ọzọ ma wede anyị were aka ji nyama onwe anyị sef ka anyị letụkwado ka ị e nyara anya a sịbekwa aka ịwụ nnọọ nyakara ibe n'ụwa niile biko ka ọ pụọ biko mepere na ụzọ ka ọ pụọ kama nri ju afọ dachi ụzọ hapụnụ m agbara ọnụ agụụ anaghị egbu mmadụ e, e, ke m sọ ọnwụ bịa gburu m ọ na awụka imidetili ọkwa m n'azụ ụkwụ na-eru m ala biko kwa ọha m akwa ekwuole m ya mbụ ọchịchị wuru ụdị ọkara anyị na anyị jiri ekpọta ọkụ uju ebi sụgharịa ya uwe bi ya oche ya chim anyị at least ọ ga-echetarịrị otu ụwa dịrị ya na mbụ and no how no how ka ọ ga anarịrị ndị ahụ tiri ya nga ahụ ntị eze onye agwụla m biko arịọ m gị ka ọ pụọ taịm ọ ga-agwụla akpa chansị anyị ejila o maka ụdị mmadụ gị ọchịchị naijiria wụ ọha karasị ọwụ ọga karasị ma ọ bụ familiokrasi biko ka ọ pụọ n'o biko sọ dịkwa redi ịgbanwe ka ọ pụọ ka ọnọdụ ba ndị ghọtara ihe abịarabịa ime ọchịchị awụghị ọchịchọ otu onye na-ebịarabịa agbaga nwa gị tii ga-ewere mma chụọ ya ya lachaa bịaghachi wit shinap sa ya bịarabịa ime ihe isi ya ekwekwere were kwe mma chụma ya ọkwa ihe mbụ ha ọ bịakwara ka ọ bịaghachikwere <laughs> uche nwagụwaya ọkwa chetakwanụ before God and man four years four years before God and man n'elu ọta nsọ Chineke biko ka ọ pụọ nụ ka ndị omenala doro anya bata ee ndị na-aga anọ n'ọfịs tụmọda si eze ndị obodo jiri aka ahụ họpụta ọrịtuo for your own selfish reasons onye kwuo emefuo ya biko nọ lanụ m n'azụ ka ọchịchị onye kwuo uche ya were ọnọdụ ewepụgasị anyị nọ n'ụlọ ebe e mụrụ anya e etiga etiga akpọga akpọga mgbe nụ a na na aghọ ọnụ omenala kemgbe homosexualism na lesbianism na ịghọ na ihe mmejọ mmeje kemgbe chineke ekwepụrụ ihe ọjọọ e, ịmakwasị ewepụga amụra nke chineke and anyị tụrụ na vootu defend ya sọpọtụ ọ weta ego anyị chọkwara ịdọtatara anyị iwe nke chineke o ihe enume n'obodo sodom na gomora nakwa irepiti onwe ya ebe chapta 2 biko ka ọ pụọ ka ndị ga-akwụ kọntratọs ụgwọ bata ndị ga-enye kọntratọs ndị igbo ọrụ kwụọ ha ụgwọ na-awụghị iri kpọ ha mee ha ogbenye mgberiri den famili memba ma ọwụ ndị ugwu bịa enye ha ọrụ kwụọ ha 100% up frọnt ụfọdụ ewere ga anyị sef mụ isi n'ọhịa n'ihi misteki otu onye ụmụ ogbenye na-ebe akwa nri kọmọntrị tri square na-ara ahụ n'ime ikiti ime ezinụlọ ewere ọnụ ụtọ gbagide anyị oke amụsụ na-ata anyị na-afụ anyị ohi bọtụ ndị na-ebuba milion bilion na-ebuba chei ụmụnna a na-ahụ nnasị ikirike onye oshi mmụọ gọọmenti prọpati niile iriri irire akpọ ya privatize ọ bụkwana ihe ọwụ ma i chekie ya after all ego niile na-ereta na ya ọ bụ na private akaụntụ mmadụ ka ọ laga <laughs> e nwere họteelụ gọọmenti enwewere ya isi ya nwụọ pee ke ha ebilie bọta ọnwa mgbe nta ọ gaghị adịgide ọ bịara nga onye abịagbukwule ya o so that yalama mkpụmkpụ agaghị apụ ya n'azụ biko ka ọ pụọ ụmụ yut anọwunu tishu eyuzo nna atụfuo kwọ aka ọwụ na atụ vootu protekt ya meekwa aghara ịgha nọ n'elu ya bọta echigharịgoro akwụma grajet nnụ 20,000 n'ọnwa ndị ka na-agaghị skuulu sọrị adụọna nnụ blak and blak bigen na egbentụ na ọkada nna aghọ vigilanti sekuriti ọnwa gwụ 4,000 naira onye na-aga mana ejighị otu nnụ si ya ghara bọtụ nkịta nọ n'ụlọ gị na-eri nri 50,000 naira everyday agba private jet esi eje ala bekee for treatment with visa o bọtụ ndị keke ndị anyị ji mee kampenu na kembụ nọkwa nga aha anọbekwa rebe m anya ekwugharị ka ndị eriri eri ibi na anya ghakwara stika sekọnd tam azụ keke ha ugbu uche ogbua gị zarito onye e nyere 2000 naira ya rachi ya mana rice ma ego ya ya ebulie chefuo na ihe ọbụla anyị na-emete taa na ọnwa ụmụ anyị ga-akwụ ụgwọ ya echi chefuo na ọwụ ụmụ na ụmụ ụmụ anyị ka a na-ejikọrọ ụgwọ ndị a niile ma Chineke ọ na-agbagwojukwa m anya o ọ na agbagoju m anya nke bụ eziokwu ebe ụmụ mmadụ na-adọma ego niile ndị na-ebukọ ebe na odola anya na ATM anọghị n'eluigwe ka o ji anọ n'ọkụ ala mmụọ nwogbuagụ ndome 20,000 naira na bankị ma ọwụ n'ụlọ otu ụra peni aga aga m n'anya dagacha abụọ bọta ụmụ mmadụ ga-adọma bilion milion site na amịkwa aka na pọs ụmụ ogbenye <laughs> bụrụ ma n'isi stil werekwa ụkwụ na-apịa eju kwụọ ndị ọrụ gị ụgwọ mba siveransis na alawansis ndị ọrụ kwanụ husai ka ije na ụmụ ogbenye ofe esiri hụ gara eji hụ n'aka mba filantrọpị ọgwụkwana anyị nụrụ n'ime nkọ olenga wọshịwọshị efu <laughs> one million kilomita rod ka arụchara na arụrụte hụ n'ama nna anarụrụ ya na mbara eluigwe a sịkwa mma jụọ fri education ka e ụmụ anyị na-adasị external exams ọwụkwa ndị ọma ya UBE e na-arụ ndị ọzọ na-eri otuto nwoke lụcha ọgụ nwaanyị nwere akụkọ <laughs> the more you look the less you see wọshịwọshị biko were anyị ọ mistake but ugbu anyị amatala onye ewu in fact ị karịrị ihe asị na ịbụ <laughs> ah, lawa ijebu ọba ị bụrụ nwafọ igbo weta evidensi ịmara ebe isi na agwa ịrụchala ịbụrụ onye awụsa lawa ugwu awụsa lawa ijebu ịbụrụ onye yoruba ịbụrụ nwafọ igbo weta evidensi ịmara ebe isi na agwa ịrụchala kopi driver jevik gbanyụ ukwu n'ala ka ọ pụọ ọ gbara anyị rofuo penaliti gbodo ya gwisụlụ ngwa zi ya red kaadị ka onye pụọ onye pọpi onye chandu mepere ya windo ka osi baka ya dị n'ala okwu ọzọ ma ọzọ ome ọzọ kwa ọzọ iko ya ejula o ruola last bus stop ya ka ọ pụọ ka ọ pụọ ka thank you very much imene bye bye ka kọpụọ kọpụọ buru akpa gị jide akara jide